gọọmenti anambra steeti ekwupụtago na ọ gafanụ n'oge etinye aka wee chichipụta anya wee sode ụlọ dum a na-alụgasị n'ogige ebe obibi dum dị n'ime anambra steeti kọmishọna okwu gbasara ọnọdụ ụlọ dị n'aka na steeti a bụ ọnrebụ poli onyeka bụ onye kwupụtara nke a n'oge a na-eguzobe kpọmkwem otu agwụjikọrọ ndị a dịgasị iche iche na-arụgasị ogige ebe obibi n'ala anya bụ naijiria ngalaba ha nke anambra steeti ka ngọzie obileri kọchapụrụ akụkọ a ya bụ mmemme bụ nke ndị bịara ya gụnyere ndị na-ahụ maka real estate na mpaghara naijiria onye isi ndị redan na anambra steeti onye isi na ngalaba anambra steeti house committee on lands honorable jude akpụa ndị isi oche na ndị isi oche gagburu aga nakwa ndị otu redan ndị na-ahụ maka ụlọ na iregasị ala na ọtụtụ ndị ọzọ ka ọ na-agwazi ya bụ ọgbakọ okwu ka honorable onyeka kọwara na ya nwere nnọọ nnukwu ọṅụ na otu redan abịala na anambra steeti ma kwuo na anambra na-aga nnọọ n'ihu ịtụpụta atụmatụ nke mba ụwa nabatara otu ha ga-esi wee na-enye ndị mmadụ ezi ọṅụ maka ego ha mefuru n'ihe gbasatara igwe ala ma maọbụ ụlọ ma kọwaa na anambra steeti nwere ọtụtụ atụmatụ nke ha wegagoro n'ụlọ omebe iwu nke ọ kọwara na otu n'ime ya bụ nke emegoro ka ọ bụrụ iwu nke na-agbasodo ụkwụ ịhụ na ihe gbasatara ire ala maọbụ ịrụ ụlọ nke akpọrọ real Steeti bụ nke emere ka ọ bụrụ ọkpọkọpe na anambra ọ kọwakwara na otu n'ime ya bụ iwu ndị ewegara n'ụlọ omebe iwu bụ nke e kwuru na ọ ga-amachibido ndị mmadụ ime ka mmiri si na be ha na-apụ na n'iro maọbụ na-aba na be ndị ọzọ bụ atụmatụ ọ kọwara na ọ bụ ihe gbadorokwu ihu na egbochiri mbuze na-eme na mpaghara Anambra ma kọwakwa na ya bụ atụmatụ kwuru na onye ọbụla ga-egwu umi mmiri na be ya ka ha wee na-egbochi mmiri ịpụ apụ dozie ndị otu redan ka ha gbakọ aka ọnụ oge ọbụla ha chọrọ ịgụ ala maọbụ ime ọkpụrụkpụ ihe kama ha ga na-aga n'otu n'otu n'ụlọ akụ dịgasị iche iche ịgbazite ego n'okwu nke ya na mbụ onye nyere nkụzi pụrụ iche na ya bụ ọgbakọ bụkwanụ onye isi otu ahụ na mbụ n'ala naijiria zuzugbe bụ dr ugochime kọwara na otu redan bụ nke ewubere n'afọ 2002 ya na 2003 kọwapụtara ihe gbasatara igo ma ọ bụ ịrụ ụlọ resi ndị ọzọ otu esi eme ya ka onye ahụ goro ya bụ ala ma ọ bụrụkwanụ ya bụ ụlọ wee nwee ike nweghachite ego jizu ya ma nwetakwa uru na ya dr chime kpọkwuru ndị e steeti developers ka ha gbaso atụmatụ gọọmenti etiti wepụtara site na inye ha ohere ịgbaziri ego na nke bekee kpọrọ mortgage banks bụ nke ọ kọwara na ihe ha na-etinye n'ego ọbụla agbazinyere ha bụ pesentị isii nke ha nwere ike ịkwụ n'afọ iri abụọ na ụma kama ịga na-eweta ego na ụlọ akụ ndị na-etinye nnukwu ego n'ego ha ga-akwụghachi ma nwekwanụ obere ohere ịkwụpụ ya bụ ego na ozi ekele ya na mbụ ka onye isi redan na anambra steeti bụ dr soni nwachukwu dịka ọ na-etozi ndị rụburu ọrụ bi tupu ya nwa ewere ọrụ maka ịgbasi mbọ ike ịhụ na ya bụ otu na-aga n'ihu na anambra kpọkụziri ndị niile ji ego achụ ego site n'ihe gbasara ịzụ ala bụ ụlọ ma regharịa ka ha gaa n'ihu ije sonye na atụmatụ ahụ gọọmenti ala etiti wepụtara ma kọwakwa na ha na-enwe nnukwu ọnwụ nyegara gọvanọ Soludo maka ihe ọ na-eme na steeti a kwee nkwa isonye ọchịchị ya ịhụ na enyere ndị Anambra ụlọ dị mma yana nke aka ha ga-erunwu n'igote n'ozi ekele ya ka onye jibu ọkwa onye isi redan na anambra steeti buchi chi flọ nkwonta kelere ndị niile bịara sonyere ha na ya bụ mmemme ma kelekwa gọọmenti anambra steeti ọ kachasị kọmishọna na-ahụ maka ụlọ otu o si enye ha ndụmọdụ ya na nkwado site n'ọka abụ m ngozi obileri